ndewo daalụ maka isochikwara m na mmiri ndụ nke ụbọchị taa ịpụtakwa ma m na-arụ dị gị ka anyị jee ka anyị nụ ife akwụkwọ nsọ chọrọ ka anyị nụ ma mụtakwa n'ụbọchị nke taa ọsị n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ma ịtụkwasị uche na mmụọ nsọ bụ ndụ na udo aleluya ịnụrụ okwu a ọ sịkwa ọzọ n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ma ịtụkwasị uche na mmụọ nsọ bụ ndụ na udo ihe ọgụgụ a si na ndị rom isi nke asatọ amaokwu nke ndị rom isi nke asatọ amaokwu nke isii ị ghọtara ihe ọ pụtara m ga-akọwara gị ma tupu m gaa n'iru a sị m ka njikwa gị bibinyegokwara anyị aka na sọskraịbụ biko ọ bụ na ike emere nke a mee ya ugbu a bụkwa na ikecha ozi a na ọ masịrị gị na ọ dị gị mma na ọ bara gị uru tụsaa ya ka ndị ọzọ nwekwa ike nweta ya bụ ozi ndụ hmm. nke a juru m afọ nke a bụ okwu agbamume ka Chineke na-ewetara anyị n'ụbọchị nke taata ebe ọ na-asị n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ma ịtụkwasị uche na mmụọ nsọ bụ ndụ na udo ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ hmm, anụ arụ mmadụ ike ike nke mmadụ anụ arụ bụ ife ọbụla ekere eke ọkachasị mmadụ na-eku ume bụ anụ arụ anwakwana nwa ozi abịabugoro anyị n'ụdị ọzọ n'oge gara aga ka anyị kpachapụke n'anya gee ntị na o nwere ife Chineke chọrọ ka anyị mụta n'oge a ọ na-ewetara anyị ozi a ọ dịka ya sị na ọ na-agbado ụkwụ n'ịtụkwasị ya uche n'ozi anyị na-enwetakarị ugbu a na-agbado ụkwụ n'ịtụkwasị uche na Chineke wepụ uche na anụ arụ maka na ọtụtụ ndị mmadụ oge ugbu a obere obere ha sị gị na obi agbawara ha onye nwa mewara ha obi onye nwa mewa ha obi ụfọdụ na-ejije maka ya jekwuo ụdọ ụfọdụ na-eji maka ike ụwa agwụ ha maka na onye nwa mewara ha obi onye nwa mewa ha obi di ha mewara ha obi nwunye ha mewara ha obi nwa ha mewara ha obi enyi ha mewara ha obi agbata obi mewara obi nwanne mewara obi mana akwụkwọ nsọ na-agwa anyị n'ụbọchị nke taa wee na-asị anyị n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ enwezina onye ọbụla ndụ dị n'ime ya na-eku ume ị ga-atụkwasị uche gị na ya tụkwasị uche na mmụọ nsọ ọ sị na gị ya bụ ndụ na udo ịchọọ inwe udo nke ime mmụọ ịchọrọ udo ezi udo udo ga adị ebe ebe kwee ka jizọs bata n'obi gị ịchọrọ udo ịchọọ udo nke ga-adị ebe ebe kwee ka mmụọ nsọ nọdụ n'ime gị jiri aka ya na-enye gị ntụziaka ịchọọ udo nke ga-adị ebe ebe Hmm? mee ka ntụkwasị obi gị dị n'ebe Chineke dị ntụkwasị obi gị nye adịla n'ebe mmadụ dị mmadụ na-agharịpụ mmadụ na-agha agha mmadụ na-agharịpụ mmadụ na-agharịpụ anwazina anwa ntụkwasị obi ọtụtụ ndị mmadụ obere ihe ha obi ekoropụ ha n'ihi na onye nwa mee nke a mee nke a Chineke nwere ihe ọ chọrọ ka anyị mụta n'ugwu gboo maka na kịta ihe esikazi ike nwanne amazụ nwanne ikwu amazụ ibie ọ na-ewute ndị mmadụ ọkachasị ndị chọrọ udo n'ime ndụ ha ndị mma nwanne unu ewute ha na-abụ na ha na-eme nwanne na ụmụnne ha anaghị egosi ịfụnanya ụmụnne ha anaghị egosighachi ha ịfụnanya ha ọ na-ewutere nne mana okwu agbamume Chineke na-ewetara anyị n'ụbọchị nke taata bụ gịnị anya nwazina nwa tụkwasị obi na anụ arụ ị ga-emere mmadụ ihe kwesịrị imere ya dịka chukwu ị nwere ihe bụ oke na ọrụ gị ị ga-emere nwanne gị ị na-anụ ya ọ bụghị maka na nwanne gị ekwesịghị ntụkwasị obi kpatara na ịma mmeri ihe anyị kwesịrị imere dịka nwanne e nwere ihe bụ oke na ọrụ gị ị ga-emere nwanne gị dịka nwanne gị mee ya wepụ obi atụkwasana obi na oruo n'oge nke gị na ọ ga-emekwara gị maka ime otu ahụ gịnị ga-eme ọ ga-abụ ịtụkwasị uche na anụ arụ onwe ife na-akpa gị onwe ka isi kọwatarịa nwanne gị kọwatarịa nwanne gị onwere ife ome mana na uche na nwanne gị ahụ maka na ịkọrọ ya mkpa gị na ọnya ga-egboro gị ma ọ bụ enyi mana mmadụ kwere gị nkwa ọtụtụ n'ime anyị nwee nsogbu mmadụ ekwe anyị nkwa na a ga-enyere anyị aka ee eh, mmadụ nwere ike ikwe gị nkwa na ọ ga-enyere gị aka mana ọ bụrụ na chineke akwadoghị nkwa ahụ kwere gị ọ gaghị eme ọ gaghị abịa na mmezu ọ sọkwa ya nwasị oke ya niile ọ gaghị abịa na mmezu hei okwu nke a gbaa m ume rinne amarọ m maka gị nwa ọ bụrụ na ọ gbaa gị ume dịka o si gbaa m ana m ayọ gị biko ka irunata isi ka ihe chineke si a biko onye nwe nyere m aka n'ụbọchị nke taata gaba kụziere m ịtụkwasị obi na mmụọ nsọ o kụziere gị ya kụziere m ịtụkwasị obi ọ dịghị mfe maka na anyị bụ mmadụ uche anyị na-agagharị na-apịkọ na-apịkọ na-agbakọ na-ewepụ mgbe niile ọ dịrọ mfe ịtụkwasị obi na mmụọ nsọ ọ kachasị mgbe ife ịgbaji aka na ife ino chere anyị aka mgba bịara ụzọ anyị ọ dịghị mfe ma gwa gị eziokwu ya ka m ji wee na-asị ka anyị kpee ekpere yọọ Chineke ka o nyere anyị aka kụziere anyị nye anyị amara ịtụkwasị obi ghara ịtụkwasị obi na anụ arụ ana m arịọ Chukwu dịka ị na-ege okwu a dịka ị na-ekpekwa n'ekpere a ka Chineke nyere gị aka ka nke a bịa na mmejupụta ọ ga-eme ka ị nwee udo na ndụ gị nwekwazịa gịnị ndụ ndụ ndụ ndụ ndụ bụ ndụ ndụ bụ ndụ na udo Chukwu gọzie gị dịka ị na-eme nke na dịka ị na-atụsa ozi a n'aha Jizọs eme ka ngụgharịkwu ya ọzọ maka ndị gụpụta akwụkwọ nsọ n'asụsụ igbo na-afịa arụ ọsị n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ma ịtụkwasị uche na mmụọ nsọ bụ ndụ na udo ndị rom isi nke asatọ amaokwu nke isii ga ka ọ dị oge ọzọ ka emesịa